ekpere mmadụ jee iri ji ekpere mmadụ ijele iri ji ịgara Germany ijele iji ebe edozili ọfụma ijelie ji ekpere mmadụ idigbo onwe gị na Lucky today na ihe nọ na Germany taa m na-ewelu ji ndụ ji ndụ mpachacha anya mfọnye gị ya n'ọnụ ị na-eri na-eri etu ewu si eri ya okwu niile bụ ndị igbo politicians unu ya keta ya hei wonde unu ya dapatata saịdị anyị nọ na ya unu kiri egede unu egede n'anya wonde unu ofu onye n'ime unu ga-ehelụ emetata saịdị anyị nọ na-eri ji unu ji kpọbata ndị fulani kpọrụ ndị fulani kpọbata na be anyị ndị fulani nwatakịrị nwa fulani na-eru otu efu years jide nna anyị jide ụmụnna anyị gbawa aha ngada na-erepụ ha nsunu na-eme politiks nwatakịrị nwa fulani na-adapụrụ akpa ya ejide nne nwaanyị 60 years 65 years were egbe tudie isisie nya akwa nsu na ọdịmma anyị na unu ya egiri ya ọkwa politiks ya unu na-ekwu ya iche na naijiria ọ bụrụ na naijiria ka ị nọ na iwelu 5 eh, militari man ọnọdụ gị n'aka nne 50 anọdụ gị n'iru 25 anọdụ by the left 155 anọdụ gị n'azụ ịnọdụ n'etiti na-ebu siren aso ị na-eji iri ji nwaanyị ị nọrọ n'Enugu steeti wee riwe ji ihe mere ị nọrọ Enugu steeti riwe ji ekwere mmadụ ịbịala Germany ebe edozila ọfụma ịbịa iri ji irigbu onwe gị na ji ndị amelụ ga-ebelata na aka welu ji ndụ gbulie ji ndụ wunye gị n'ọnụ ị na-ata ji ndụ ị na-ata ya ata na-ata ji ndụ ata maka na ewu ka ụnụ ị na-ata ji ndụ etu ewu si ata ji ndụ na iri ji ebere ka ha meelụ gị na ike ọ bụla m ụrọ dị m na-ewere okwute na azụ isi gị anụnwa dịka ọpịọlọ supuo gị isi gị anwa na-eri ji ịbụ sinetọ for more than 10 years nwere ofu mkpụrụ ihe imelụ the whole federal road onwere nke taịlụ nothing nwee the got ịbịa je play ire ụmụ sabotu anụ unu na-egwuru ochara place wee nọrọkwanụ na-edefende gị na-edefende gị ụsọ ofu onye ga-ezuzuru bata na tọka ihe ya unu ya ha afọ ihe ga-emenụ ụsụ unu ofu onye n'ime unu ya ezuzu onye nna ede ka mbọsọ ga-abata ihe abụrụ ọchọ sọkọrọcha ụmụ ụmụazị ha ji eme kọtụ onwe ụmụazị ha na-etere n'ucha ha na faịnansị ha ji eme kọtụ ya dịka unu ya amalụ na ah, nwere ọnọdụ mmadụ ma nọkwanụ ya afọ ihe ọkparacha ọsọkọrọcha ofe ụkwụ ga-afụrụ afọ mmemme kishọra m gbajiri ya ọsọkwa ndị polisi tụrụ m egbe n'isi mmemme na m were ofu ọkpa ga nwa gbajipụ ya mekishọ na ihe mekizi use of it ehe polisi kpọrụzi ya ngaba wee kpọrọ na-aga gosi unu emeela eh, mmadụ ncha unu je mee invite eh, python dance operation python dance ka e wee tipịa ipob wee were ndị fulani kpụrụ ebe anyị niile jezi ihe ji kwopụ <laughs> na ihe emere ọtọgbuo okezie ikpeazụ onye nke ọnọda pesin na ede wee wel kedu nke kedu nke nwoke ebonyi a kedu ihe na-akpọ ya bụ ka ihe na-akpọ ya bụ mmanya nke mmanya ya adị too deadly mmanya ije ide eme ndị fulani invite wee nọdụ ebe niile jiri ụmụ nwaanyị na-erepụ ụmụ nwaanyị bikos na erepụrụ nne gị ya ka iji wee gba nkịta erepụrụ nwanne gị gị bụ mmanya ọkwa gị bụ mmanya bụsị mma eji anya mara abụ wee fụ gị ya mma ata gị ka ji nye njide gị etu a nkwele eze m kwudo gị na-arụ etu a ya ma atakala anụ arụ gị ozugbo ozugbo gosi na afọtala unu unu dị very wicked afọtala unu mmiri unu dị very wicked onye mepere mmadụ bụ politishan politician e, senate for how many years onwerefu mkpụrụ ihe mepụtara na-abịa gwa anyị na-abịa iliji iligbo onwe gị na ji anụ ọhịa